ndị Rom isi nke iri na isii ma ana m eme ka unu mara Fibi nwanne anyị nwanyị onye na-ejere nzukọ Kraịst nke dị na Kenkri ozi ka unu wee nara ya nke ọma n'ime onye nwanyị dị ka ọ kwesịrị ndị nsọ ka unu na-eguzokwa ya nso inyere ya aka n'okwu ọbụla mkpa unu ga-akpa ya n'ihi na ya onwe ya abụrụkwa onye na-eguzoro ọtụtụ mmadụ ịzọ ha mụ onwe nkwa kelenụ priska na akwila ndị mụ na ha na-alụkọ ọrụ n'ime kraịst jizọs mmadụ ndị tọgbọrọ olu nke aka ha n'ihi ndụ m ndị ọ bụghị naanị mụ onwe m na-ekele kama nzukọ kraịst niile nke ndị mba ọzọkwa kelekwanụ nzukọ kraịst nke dị n'ụlọ ha kelenụ epinatus onye m hụrụ n'anya onye bụ mkpụrụ mbụ nke eshia nye kraịst kelenu mary n'ihi na ọ dogburu onwe ya n'ọlụ na ọtụtụ ihe nye unu kelenu andronaikos na junias ndị ikwu m ndị adọkọkwara mụ na ha n'agha mmadụ ndị a maara aha ha n'etiti ndị ozi ndị bukwara m ụzọ bịa nọ n'ime kraịst keleenụ ampliotus onye m hụrụ n'anya n'ime onye nwe anyị keleenụ onye anyị na ya na-alụkọ ọrụ n'ime kraịst na stakis onye m hụrụ n'anya keleenụ apelis onye awapụtaworo n'ime kraịst keleenụ ndị sitere n'ezinụlọ nke aristobulus keleenụ herodion onye ikwu m ndị sitere n'ezinụlọ nke narcissus ndị nọ n'ime onye nwe anyị keleenụ trifina na Trifosa ndị na-adọgbu onwe ha n'ọlụ n'ime onye nwe anyị kelenụ Pasis onye a hụrụ n'anya n'ihi na ọ dọgburu onwe ya n'ọlụ na ọtụtụ ihe n'ime onye nwe anyị kelenụ rufus onye a rọpụtara n'ime onye nwe anyị na nne ya nke bụkwa nne m kelenụ Asinkritọs Flegon Hamis Patrobas Hamas na ụmụnna ndị ha na ha nọ kelenụ Filologos na Julia nirios na nwanne ya nwanyị na Olimpas na ndị nsọ niile ndị ha na ha nọ werenụ isi ọnụ dị nsọ kelerịta onwe unu nzukọ Kraịst niile na-ekele unu ma ana m arịọ unu ụmụnna m ka unu lee ha anya bụ ndị na-eweta nkewa dị iche iche ahụ na ọnya dị iche iche ahụ na-emegide ozize nke unu onwe unu mụtara ka unu na-ezekwa ha n'ihi na ndị dị otu a abụghị oru nke onye nwanyị kraịst kama oru nke afọ nke ha ha werekwa okwu ụtọ ha na okwu ọma ha na-aghọgbu obi ndị na-amaghị ihe ọjọọ n'ihi na ịgha ntị unu eruzuwo na ntị mmadụ niile ya mere ana m aṅụrị ọṅụ n'isi unu ma ana m achọkwa na unu bụrụ ndị amamihe n'ebe ezi ihe dị ma ndị arụghị arụ n'ebe ihe ọjọọ dị ma chineke nke udo ga-azọpịa setan n'okpuru ụkwụ unu ọsọ ọsọ amara nke onye nwanyị jizọs kraịst dịnyere unu timoti onye mụ na ya na-alụkọ ọrụ na-ekele unu na lucius na jason na sosipata ndị ikwu m mụ onwe m bụ titus onye na-ede akwụkwọ ozi a na-ekele unu n'ime onye nwe anyị onye na-ele m na nzukọ Kraịst dum ọbịa na-ekele unu Erastọs onye na-achị ihe obodo na-ekele unu na Kwọtọs nwanne anyị ka mara nke onye nwe anyị Jizọs Kraịst dịnyere unu niile amen ma onye ahụ nke pụrụ ime ka unu guzosie ike dịka ozi ọma m na nkwusa nke Jizọs Kraịst si dị dị ka mkpughe nke ihe omimi ahụ si dị nke e meworo ka o kpuchie ọnụ n'oge ebighị ebi ma ugbu a ka e mere ka ọ pụta ìhè esitekwa n'ihe ndị amụma deworo n'akwụkwọ mee ka mba niile mara ya dị ka ihe Chineke ebighị ebi nyere n'iwu si dị ruo ịṅa ntị nke okwukwe Chineke nke naanị ya bụ onye amamihe site n'aka Jizọs Kraịst onye otuto dịịrị ruo mgbe niile ebighị ebi amen